AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwaanyị n'obi ụtọ ka m na-anabata gị dị ka anyị na-eme mgbe dum n'ezie ana m ewere ihe gbasara gị n'ezinụlọ gị na-enyefe n'aka nsọ nke onye nwanyị na-asị ka ọ gaziere gị nwanne m nwoke ka ọ gaziere gị nwanne m nwaanyị ka onye nwe m duwe gị n'ụzọ gị niile nye gị nchekwa nke zuru oke anyị abịala n'ụbọchị taa ịga n'iru n'ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ụbọchị gara aga anyị sị na anyị ga-amata n'ụbọchị taa ihe mere n'etiti Thomas na ndị na-eso ụzọ ndị ọzọ na Jizọs Kraịst ngwa ngwa Jizọs bilisiri n'ọnwụ ọ bụ ya kpatara isiokwu anyị n'ụbọchị taa ji wee bụrụ ndị okwukwe nta ndị okwukwe nta emewo ka anyị mata site na mgbe ruo na mgbe na ọ dịghị mgbe anyị na-agaghị enweta onwe anyị n'ọnọdụ nke a na-eleba anya n'ime ya ụbọchị ndị a bụ ndị okwukwe ha dị nta onye ọbụla nke kwesịrị ike ọ dị ọnọdụ nke pụrụ ịbịa n'ime ndụ onye ahụ ahụ onye ahụ dị ka onye okwukwe nta lee mmadụ dị ka Pita lee mmadụ dị ka Abraham cheta na ọ dị mgbe Abraham kwuru okwu ụgha n'ihi gịnị okwukwe ya ebughị ya iru na ebe chineke nọnyere ya na ndị obodo ọ nọ n'ime ya apụghị na nwaanyị ya na onye ọbụla nke kpara nwaanyị ya aka ga-ala n'ihi ya nke ahụ edoghị ya anya ihe mere n'ụbọchị taa anyị kwuru okwu n'ụbọchị gara aga sị na a gwara tọmọs si ya na jizọs ebiliwo n'ọnwụ tọmọs si tụfia kwa nke ahụ apụghị omume biko kpaara nụ m ihe ọzọ karịa kwa ma m hụrụ ya ị hụ na ebe ahụ akpọrọ ya ntu aga m ahụ ya tutu m ekweta n'ihi na ọ dịghị mfe na mmadụ ga-anwụcha abalị atọ si n'ili wee bilie onye hụbere nke a kemgbe a mụrụ gị hụ n'ụdị ihe a biko kọrọ m ihe ọzọ Thomas ghara ha gawa ma otu ụbọchị ka ha nọ n'ime ụlọ na-atụgharị uche n'ime ihe ndị a dị ka mụ na gị na-atụgharị uche n'ụbọchị taa ọ bụ gịnị mere ụzọ meghee Jizọs bata ụfọdụ n'ime ha egwu bịara ha ma Jizọs batara ihe m chọrọ ime ka ịghọta bụ akụkụ nke isiokwu nke ụbọchị taa na-atọ m ụtọ bụ mgbe jizọs batara ọ dịghị mgbe jizọs gakwuru andrụ jizọs gafere andrụ kama ịgakwuru ya si ya enyi m n'otu otu o si wee gaa ya gafee andrụ gafee matiu ọ dịghị mgbe ọ kwụsịrị makụọ matiu jizọs gafesịrị ha niile ndị a na-ekwu okwu ya bụ ndị a nwere okwukwe ndị okwukwe ha buru ikweta sị na jizọs biliri n'ọnwụ ya gafee ha mgbe o ruru ebe tọmọs nọ onye ahụ bụ onye sụrụ ngọngọ ọ dịghị mgbe ọ sị tọmọs n'ụbọchị ndị a niile ọ dịghị mgbe o doro gị anya na ihe a na-agwa gị bụ eziokwu tọmọs ọ bụ gịnị na-eme gị kama ọ sị tọmọs n'ezie amaara m na ịkwetaghị amaara m na ịsụrụ ngọngọ n'ime obi gị amakwara m na ọ dị ọtụtụ ajụjụ ndị nke chọrọ ọsịsa nye n'ezie tọmọs aghọtakwara m ọnọdụ nke ịnọ n'ime ya na ihe ndị ị na-agabiga ọ bụ ya kpatara m ji bịakwute gị mbụ ugbu a lee ebe a kpọrọ m ntu n'aka m metụnụ ya aka tọmọs ọ bụghị ebe a lee ebe a kpọrọ m ntu ị pụrụ ịhụ mpa ya ghọta ihe na-eme ebe a mgbe ị na-asụ ngọngọ mgbe okwukwe gị na-esighị ike dị ka tọmọs mgbe ụjọ batara n'ime gị gị ịkpa agwa nke ị na-ekwesịghị ịkpa dịka ka Pita mgbe ị hụrụ onwe gị n'ọnọdụ nke nwaanyị ahụ nke lụrụ di ise ya na nke isii biri ga-echie sị ụka m agwụla ọ dịkwa ihe eji m eme ọ dịkwa onye ọnọdụ ya dịka nke m ị na-ele ya anya n'akụkụ nke ọzọ n'ihi na ọ bụrụ na anyị ṅomie ihe mere n'etiti ndị na-eso ụzọ Jizọs na Tọmọs na Jizọs n'onwe ya gaa hụ na Jizọs gafesịrị ndị a niile bụ ndị nwere okwukwe siri ike gakwuru onye ahụ okwukwe ya dị nta ọ dịghị n'ubu anyị isi jizọs lekwa onye a bụ onye kwesịrị ịzọpụta onye a bụ onye kwesịrị ịgọzi onye a bụ onye kwesịrị ịgbaghara onye a bụ onye kwesịrị inye ọgwụgwọ lee anya ile ndụ chineke anya ga-achọpụta na ụzọ ya dị iche na ụzọ nke anyị ọ bụkwa ya kpatara anyị ji na-achọ ime ka o doo anya n'ụbọchị taa sị ọbụna na mgbe ikpeazụ ọtụtụ ihe dị egwu ga-eme ọ dị ndị ụfọdụ ga-ahụ n'ala eze chineke ga-ajụwa onye kpọbatara onye a ebe a n'ihi na ọ dịghị mụ na gị n'aka ịhazi naanị otu ugbo ka tọmọs siri ngọngọ akpọ ya tọmọs onye osi ngọngọ n'ụbọchị niile nke ya na jizọs lụkọrọ ọrụ. naanị otu ugbo ma ihe na-enye obi ụtọ ebe ahụ bụ na ọ dị mgbe anyị na-ele anya na chineke ga-abịakwasị mmadụ n'ọnọdụ ikpe ma ile ya anya chineke ahụ ya dịka ọnọdụ aghọm ọ maara ihe niile ọ makwara otu ọ na-esi ahazi ọnọdụ ndị dị otu a anyị kpọrọ ya tọmọs onye na ekwe ekwe ma ọ bụ onye osi ngụgọ ma lee anya chineke hụrụ ya dị ka tọmọs onye agbanweworo tọmọs onye agbaghara mmehie ya tọmọs onye anapụtaworo tọmọs onye ewegharịworo tọmọs onye eji eme ihe ọ bụ ezie ọ dị ọtụtụ ihe ndị ọzọ gbasara tọmọs nke anyị na-amaghị ma site n'ihe ndị a niile emere ka m matasị na Thomas bụ onye mere ka ozi Chineke rue obodo India gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ya kpatara m ji na-agwa gị n'ụbọchị taa n'ọnọdụ ọ bụla nke nọ agụpụla onwe gị atachila onwe gị ụta anya mgbe ị na-akpaghị agwa dịka o si dị mma ma ọ bụ dịka mkpụrụ obi gị si wee chọọ mgbe ọnọdụ ahụ nke dịkarịsịrị ike mere gị wee chịpụ ụkwụ gị ma dahie jụọ chineke gịnị ọzọ ka m ga-eme onye nwe m biko gbaghara na nke a ka echiche gị na-aga n'ụzọ dị otu a ka ikike nke mmụọ nsọ gbajue ndụ gị obiọma ka m ji na-anabata gị n'ụbọchị izu ike nke taa na-asị unu abịala imeela okenye eze nlewemchi n'oziọma nke ezinụlọ nke inyere anyị taa anyị na-asị ka mara chineke bara gụba ka udo chineke na-achị n'ime ndụ gị chetakwa na chineke mara ije anyị n'ime mmụọ na-asị ka ngọzi nke ụbọchị izu ike bara anyị niile ụba n'aha jizọs amen gị onye na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụkwanụ gị kọrọ anyị ekwentị na nọmba nke a 070 6363 7224 070 6363 7224. onye na-anụ ya ga-esikwa bịa mmụọ nsọ na nwanyị ahụ na ahụ na-asịkwa bịa bịa bịa onye na-anụ ya asikwa ya sikwa bịa ya bịa ya ya sikwa onye na ya ya sikwa onye na ya

ya sikwa bịa onye na-anụ ya ha sikwa bịa sikwa bịa onye na-anụ ya ha sikwa bịa bịa bịa ha onye na-anụ ya ha sikwa bịa sikwa bịa onye na-anụ ya ha sikwa bịa ya sikwa bịa ya sikwa bịa ya bịa bịa ya sikwa bịa ya ya ha ha onye na-anụ ya sikwa bịa nsọ na nwaanyị ahụ onye na-anụ ya sikwa bịa sikwa bịa onye na-anụ ya sikwa bịa na alụ ọhụ na sikwa bịa onye na-anụ ya sikwa bịa

ya sikwa bịa ya bịa ya ya sikwa ya ya ya ya sikwa hallelujah ekele dịrị chineke onye hụrụ ndị ya n'anya na-eme ka anyị mara ihe ndị ọ hụrụ n'anya na ihe ndị ọ kpọrọ asị oge awa aha abịakwala ọzọ mgbe akwụkwọ nsọ ga-eme ka anyị mara ihe isii nke chineke kpọrọ asị anyị ga-ahụ ihe ndị a n'akwụkwọ ilu anyị ga-ahụ ihe ndị a n'akwụkwọ ilu amaokwu nke isii isi nke iri na isii chineke mee ka anyị mata ihe isi ndị a nke kpọrọ asị n'ozuzu oke gị nye anya mara ibi ndụ na-adịghị eme ha site n'okwu ọnụ gị ka mgbanwe dị na ndụ anyị na ezinụlọ anyị na obi anyị na akparamagwa anyị ka otuto niile bụrụ nke gị ebe ngọzi gị ga-agwụsị anyị dịka igiri gị ka anyị na-eme otu a na ọkpara gị bụ jizọs kraịst amen nke chineke kpọrọ asị akwụkwọ ilu ebe m ga-agụpụta ugbu a ma okwu nke isii isi nke iri na isii ọ si otu a ihe isii dị nke jehova kpọrọ asị ee ihe asaa dị nke bụ ihe arụ nke mkpụrụ obi ya nke mbụ bụ anya dị elu na iri okwu ụgha na aka na-awụsị ọbara na-emeghị ihe ọjọọ na obi nke na-echepụta echiche ọjọọ na okwu na-eme ngwa ngwa n'ịga n'ihe ọjọọ na onye okwu ụgha nke na-ekupụ okwu ụgha dị iche iche dịka ume na onye na-ezisa iso okwu n'etiti ụmụnne hel ọ dị ihe ndị chineke kpọrọ asị nke na akwụkwọ nsọ mere ka anyị mara ya mara n'ihi na ndị a niile ọ kpọrọ asị bụ ihe na-ebute esemokwu na nzukọ na ezinụlọ gịnị bụ ihe ndị a akwụkwọ nsọ emela ka anyị mara na jehova sị na ya e kpọrọ anya dị elu asị n'irokwu ụgha ihe ndị anyị na-ahụta ya ebe taa anya dị elu nke a si na ọ pụrụ ịbụ mpako o juru ebe niile mpako ọkpọrọ ya asị ọ kpọrọ ya asị ọ sị na onye mpako na ya na-eweda onye ahụ n'ala okwu ụgha anyị na-ahụta ya ebe n'ezinụlọ na nzukọ ọ dịkwala ihe anyị ji okwu eziokwu kpọrọ eziokwu ala eziokwu anaghị achị eze onye kwuo eziokwu akpọ ya asị onye kwuo eziokwu anapụ ya ọkwa onye kwuo eziokwu etinye n'ime obodo onye kwuo eziokwu agaghị emekwa ka ihe ya nwuo chineke si na ihe isi ndị a na-ekpọrọ ya asị aka na-awụsi ọbara na-emeghị ihe ọjọọ a na-ahụ ndị ebe n'obodo anyị n'etiti anyị n'ụlọ nzukọ aka na-awụsi ọbara na-emeghị ihe ọjọọ o juru ebe niile ọbara ọtụtụ ọbara na-emeghị ihe ọjọọ taa awụfuola ha ọtụtụ ndị na-anwụ ọnwụ na-amaghị ihe kpatara ya mwụfu ọbara dị n'obodo anyị mwụfu ọbara dị n'ala anyị mwụfu ọbara dị n'ezinụlọ anyị ọbụna dị n'ime nzukọ nwanna na-egbu nwanna ya na-adịghị ihe o mere ya ebe a na-azụ ọkwa nke nzukọ ebe a na-azụ ego nke nzukọ a na-aga amarụ aka eme ihe ha na-ekwesịghị ekwesị n'ime nzukọ a na-akwafu ọbara ọbara na-adịghị ihe o mere chineke sị na ya kpọrọ ihe ndị ya asị obi nke na-echepụta echiche ajọ ihe ọtụtụ obi ndị a na-echepụta ajọ ihe ebee ka ha dị ha juru na nzukọ ha jụrụ n'ezinụlọ ha jụrụ ebe niile anyị nọ taa ha jụrụ ọbụna n'ime ahịa n'ọgbakọ niile o nwere ndị na obi ha anaghị eche ezigbo ihe obi ha chetakwa n'ezigbo ihe ha agaghị ekwu maka ezigbo ihe ndị a mgbe ọbụla a na-eche ajọ ihe otu ihe ga-esila n'iyi otu ihe ga-esila n'iyi jizọs na-eme ka anyị mara na ihe ndị a bụ ihe ndị ya kpọrọ asị ihe ndị a bụ ihe kpọrọ asị ezi nwa chineke obi gị kwesịrị na-echepụta ezi ihe na-abụghị ihe ọjọọ onye ọbụla n'ọnụ n'ihe ọ na-eche mgbe ọbụla bụrụ ihe ọjọọ onye ahụ nyere onwe ya ka ekwesịrị were emere ngwa ọrụ chineke si na ịkpọrọ e ihe ndị ya asị ọ bụ oke nchepụta ihe ọjọọ bụ oke ọgba aghara dị na nzukọ taa oke nchepụta ihe ọjọọ ndị a taa bụ oke tigbuo zọgbuo dị n'obodo a oke nchepụta ihe ọjọọ taa bụ oke ntụrụ mmadụ oke nkwafu ọbara ebe niile a ọ bụ n'obi ka ihe ndị a niile na-esi apụta chineke si na akpọrọ ihe ndị a asị obi ndị nọnụ ndị ya e nyere ndụ ihe ha na-arụ abụrụ ichepụta ihe ọjọọ kwa ụbọchị ka anyị gbanara ihe dị otu a chineke si na ya kpọrọ ya asị okwu na-eme ngwa ngwa ịgbaba na ihe ọjọọ a na-achọ ụkwụ ndị ebe ọbụna n'ime nzukọ kraịst anaghị achọ ụkwụ ndị achọ ha anaghị aga ebe dị mma ha anaghị aga ebe ga-ebuli aha chineke elu ebe ọbụla ha zọbara ụkwụ bụ ebe ha ga-azọba ụkwụ ka ebute ọgba aghara n'ime nzukọ ebe ha ga-azọba ụkwụ ebute iro otu bute nkọmokwu bute adịghị n'otu ụkwụ a na-aga ebe ọbụla azọbara ụkwụ ọgba aghara adịrị gị nwa chineke ebe ọbụla ịzọbara ụkwụ ọgba aghara adịrị nsogbu adịrị chineke si na ihe isi ndị a na-akpọrọ ya asị anya dị elu okwu ụgha aka na ọbara aka na ọbara obi nke na-echepụta echiche ihe ọjọọ naanị okwu na-eme ngwa ngwa ịgbaga n'ihe ọjọọ na onye ukwu ụgha okwu ụgha na-ahụtakwa n'ihe ekpe a ọ dịghị anya eziokwu alala na nzukọ ọ dịghị anya na ezinụlọ anyị okwu ụgha ebe niile ndị nọ ebi ndụ eziokwu taa dị ole na ole a sị ka agụọ ọtụtụ ndị nke kraịst na-ebi ndụ okwu ụgha anaghị okwukwe eziokwu ka inwe ike nweta mbuli elu n'ebe na-arụ ọrụ anaghị okwukwe eziokwu ọbụna adịrị na nzukọ ka inwe ike nweta nweta otite mmanụ anakwaghị ekwu eziokwu na eziokwu ala chineke sị ka anyị chetara anyị na ihe ndị ya so na ihe ya kpọrọ asị akwụkwọ nsọ si na ndị na-ekwupụ okwu ụgha dị ka ume nke a pụtara na okwu niile ha na-ekwu n'ọnụ ha bụ okwu ụgha naanị ka anyị magharịa ụrọ ma sigharịa isi onye na-ezisa iso okwu n'etiti ụmụnne ewe ọtụtụ mmadụ nọ n'ọrụ nka ọtụtụ ụmụnne anaghị atụpụrụ onwe ha ọnụ anaghị agakwa n'otu ụzọ ọtụtụ ụmụnne ahapụla nzukọ ebe ha na-efekọ ofufe n'ihi ọlụ otu nwanne onye na ezita esemokwu n'etiti ụmụnne chineke mere anyị ebere ka anyị isi ndị ọsị na ekpọrọ asị ka anyị tụgharịa uche n'ime wepụ onwe anyị n'ime ihe ndị ụta mgbe anyị na-eme ya amara ya ebere ya ga-abara anyị ụba site n'ugbu a ruo mgbe niile bi ebi n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World ụlọ nsọ na-asị bịa bụ abụ ọma nke ndị empa us mbụrụ anyị taa anyị na-asị ka chineke nọnyere unu ka chineke doo unu n'ụlọ nsọ ya ruo mgbe ebighị ebi amen otu aka ka njikwa na-ekele nwanne anyị nwaanyị onye mgbasa ozi queen grace okechukwu imeela n'ozi ọma nke inyere anyị taa ekpere anyị mbụ kamara mara chineke bara gị ụba ka udo chineke chịa n'ime ezinụlọ gị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke nwanne m nwaanyị igbo ọma na ntị rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụkwanụ gị kọrọ anyị na nọmba nke 6363.

anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo